group wey oh, gambia you call it kaya the ninety something people na the group we met in london it was awesome enwe connections enwe networking enwe friendship from london we went to uh, i think we went to birmingham ndị anambra host na birmingham it was awesome then we went to middlesbrough ejemdefe ụmụ akwụkwọ na middlesbrough so to the glory of god oge m batara nigeria afa group a bụ okwuluọra uk coming Okulora. I want you to listen and please host a watch party. Copy the link to your friends on Twitter, and Instagram. People, Anamachi Kolunu, a very critical, vital story. And all important in Ige story. So, audience in UK way better. Nsị ka m close all the group. People know are some mbara ha go friends there that they want to keep the group ka ọ which is true. Nsị say ngwa ka e change the name from Okulora to whatever. Ha sị May change na the name na ọ bụrụ na afa m dị Okwuluora people will be more responsible onye chọọ ime mkpọtụ ma ọ kpara ya mmadụ o oh, cheta na Okwuluora nọ na the group na ọ ga-aka amụdanwụ si ha okay. whatever a ga-eme ka ọ dịrị ndị be fine nsi ha okay. ka m pụọ na the group asị me eme na the group is it? na my presence there commands the authority respect and all that that was how i stayed in the group adị m edebaka m na the group ọ na nwa onye arụ adịrọ ọgwọ ndị admin ọgwọ ndị admin na-arụ adịrị ya atụba ego ana m esi na naijiria atụwa ego a sịkwa na onye a nwee problem ana m atụ ego ọbụla a na-atụ de end of the year party a chọrọ ime a sị ka atụ 33 pounds ajụgo m ha 200,000 naira ego ole ka ọ ga-abụ na pounds ka m tụọ ka m so tụọ ego end of the year party even though I'm not in the UK adị m ala ebe m ibe m na-eme na ọ na-azụ ana m asị chineke ya gọzie m ihe ọbụla ibe m na-eme ka m na-eme a sị na a na-atụ 10,000 naira ntụọ a sị na a na-atụ 200,000 ntụọ grupu a na-emezi onye ọbụla bịa uk france ya nọ na grupu kpọbata ya a na-akpọkọ pipụl aka m apụgo na the grupu it is only bearing my name onwego m ibi in two days now ọ bụ na edogo 1000 messages there i don't open it mana letụrụ mma ama m na ha na-enyere onwe ha aka ọ bụrụ na ịbịa ọfụrụ ọ bụrụ na skuul gị galara ọnụ ọ bụrụ na skuul ịbịa galara ọnụ na ịchọ chip skuul ide ya na the group they will tell you ọ bụrụ na ị na-achọ onye gị na ya ga-eke ụlọ maybe shared house even a na-enye ọrụ de ndị igbo niile bụ ndị nwere ọrụ nọ na the group na-eme onye nweta ọrụ o kwuo na group na o nwere ọrụ onwe onye nwere efe ya bịa o nwere ụdọ aka pipụl a na-enye pipụl na the group mma ọ na-eme ebe oge ụfọdụ enwee infọmeshọn o nwetara maka ọlụ ma student ma ndị mere nke ode o ọ na-aga so anọ m I think on Friday ka m nọ people na-akpọ m na fon onye kpọọ m like I said oge m rapụ the group ad 90 something ihe group a dị na abụ 300 and something because onye bịa gị efu na a na-eme ọfụma ọkpọta friend ya nobody gives anybody money there ole so nwe onye arụ adịrọ mọnwụ webi nwa akwụkwọ visa ya chọrọ ime expire asị ka atụọrọ ya ego mụ nwasa atụ so na-asị na mkpọtụ na-eme na fraịde ọ dịka tọzdee fraịde pipụl na-akpọ m na fon ka ihe ọka ihe ọka ihe ọ m wee sị na onwe nwaanyị afia onye imo steeti ka m gosi unu pikchọ wụda wuman a sị na afịa bụ florence onye imo steeti na nwaanyị a ka m gosi unu ya mma eti ma fon nọmba ya n'ịntanetị ka unu kpọọ ya jụọ ya na ọmụ onye mbụ na nwaanyị ya ebe a nwaanyị a bụ onye imo steeti I'm sorry na m na-eme ife a but I have to do it nwaanyị a bụ onye Imo steeti ọ nọ na grupu ahụ o bi na London o nwe ihe asị a na-akpọ COS Chineke kusu nne nke ndị agha tata bụ ọkwa tata bụ Wednesday ka ọ Thursday taa Wednesday Chineke ọ bụrụ na mma ihe bụ COS ka m rapụ ifu echi ana m anụ COS COS ama m ihe ọ ha mama ihe ma asị na nwaanyị asị na ịchọọ cos gị kọntaktị ya ka o meru gị cos asị na-eji 10,000 pounds eme ya na-eji 9,000 pounds eme ya na-eji 7,000 pounds eme cos amara ife bụ cos ebiro m na uk ahapụ m grupu a na 90 something ihe ọ dị na abụ 300 and something onye ọbụla na-akpọbata frans ya asị na nwaanyị asị na ọ na-eme cos na ọ bụ na ịkwụọ ụgwọ o mere gị cos onye esi ede na grup anụ m ere zobo contact me mụnwa na-ele ana ana m ele ana a na-emepụta ebe ndị mmadụ nọ si na ọ bụrụ na ịchụ ana contact me ịchụ ụlọ kọntat mi na anụ m ele so nwaanyị a wee si na si kọntat ya ya ụmụ akwụkwọ ma ndị nọ na UK onye ọbụla kọntat ba nwaanyị ya nwaanyị a nara ha over 200 pounds nwaanyị a this woman ị na-ele anya collected over 200,000 pounds. Nobody. Jehovah Chineke. En ọbụ na m na-atụ asị ebe a mba plen m ga-aba na enugu ka nsi na ka plen a crash ya ka sọsọ m nwụọ amara m onye nwaanyị ya bụ mana ọ nọ na group ọ nọ na the group I've never seen this woman before afia bụ flow Asị na afia bụ flow amara m onye nwaanyị ya bụ enwe ndị nyere onye a 42,000 pounds enwe ndị nyere nwaanyị a 30,000 eh, pounds enwe ụmụakwụkwọ in fact enwe ndị nọ na UK ji ekoduko ndị nọ na be ha weta 10,000 pounds ka emere ha COS ha nwa na onwe ha tinyechakwa again na ya enwe ndị lere ụlọ enwe ndị lere ana enwe ndị ree shọpụ enwe ndị ree moto nye nwaanyị a onye ma nwaanyị ya mbụ nwaanyị a bụ onye Owerri obi na London enyi nwaanyị over 200,000 pounds so along the line ofu onye n'ime wee submit summit ye the ten british government wee gwu ya na fake onye nke ahụ agba na fake wee bịazie na grupu tinye mkpu ala wee gbaa onye ọbụla o nwere onye kpọrọ m na fon si m na ọ chọrọ ime cos and from my investigation ha na-emebu ya eme ọ na-aga mana ọ bụrụ tụrụ nwaanyị ya enwe ọba sosis eji eme ya mana achọpụta m na detin bezi bịa sie ike achọpụta na the detin mechazi sie ike ya mere onye ọbụla ji wee dakinyelu nwaanyị ya in ndị niile nye nwaanyị ego ka o mere ha cos so onye ka mma Afia bụ ka hapụ ịkpa afia na vidiyo ka m rapụ ịkpa afia ya enyi m nwoke onye imo steeti ọ dị ọcha in fact the guy emego investigation chọpụta family nwaanyị ya ndị niile a even that my friend nna-agwa gị did not call me on phone and tell me okwuluọra na o nwekwa nwaanyị ọ fụrụ ọ chọrọ inye ego nobody called me they gave the woman money in confidence a na-emegbu ụdị ife eme ọ na-aga so m wee kpọba nwaanyị ya na fon nwaanyị ya ada aza kọlụ m ka m chọọ chaatị mụ na ya ka m chọọ afọ ya na fon a ka m gosi unu m kpọba nwaanyị ya na fon The woman could not uh, take my call. Send the area message. I send the a message. See her, greetings, madam. Please pick my call. You are online. Never send the a message. Greetings, madam. Please answer my call. My call from non online. In see madam Flo, in online. Money away kuo. Nwanyi webe bakwa. Semu na onye onyere that 200 and something thousand pounds to guria wayo. ọsị onye lebanon i gana ọsị onye lebanon ka onye kenya na ọmanọ feki ka a ga-enye ya nsi ya madam na law na enwero ignorance na lọ na ị ga-ebi ya the full consequences enwebe rumọ na onwugbo mmanụ a na-akpọ chike na ya na ọ na-agwa ndị mmadụ na ya na di ya bi na uk mana emechaa chọpụta na ya na di ya ebiro mam na single mada ma no ana dị nke to no na onwugbo mmanụ a na-akpọ chike ya na ya na anyị asi na di chike nọ ya na chike ri the money ma ọbụna chike dị ihe a bụ ihe ekwuru ekwu amarọ m nke bụ eziokwu amarọ m nwaanyị a amarọ m chike a sị na chike bụ onye ihe imo steeti amarọ m I I nwaanyị a wee bebe akwa sị m na ọ chọrọ ịkọmiti suicide n'abalị due to ụgwọ a na-agbụ ya na-enwe ndị si na a ga-etretin ya na a ga-eme nke a na a ga-eme nke a so mbịa na the group yọọ ha biko si na ihe mere emego unu akpọzina m afa nwere onye gwa m nye mma even many people kwuru ụgwọ ahụ amara onye mbụ somebody added them to the group idekere the time icheki onye eji afia wee create the group ị mara onye mbụ you never called me eluzie ka egwu gị wayo icheta na afọ okwulọra ka ede na group afta ka egwu gị wayo mkpọ nwaanyị asị ya biko n'ụtụtụ nsi a madam biko nsi a na peoples hard earned money their stake nsi a madam flo were ego ụmụ akwụkwọ anyị fa i didn't threaten madam enweghị okwu ọjọọ ana m ayi ya biko onwe ihe pipụl amarọ america jide terorist na nwe classified informations a na-epe eti ya ije tụọ onye ji gị ụgwọ na-arụsị arụsị gbuo ya ego gị na nchọpụta na grupu ifo kịta agwa pepụl nọ na-agba ụgwọ grupu a nọ na-agba ụgwọ ọ na-eme ha kwucha okwu de some of them buru ya bujekwa the woman eh, eh, believe na ịgbata dị ụgwọ as a group ga-adị difficult ha chọrọ na emete nwanyị imete dị nwanyị a woman enyi na masaji igo ya na ọ ga-akwụ gị ụgwọ nke gị jide nke ndị ọzọ so agwa m ha na dị group na a ga ekeret ha different group ndị ga-anọ na group ahụ bụ sọsọ ndị eji ụgwọ so we know how to tackle the issue na the main group enwe more than 300 honorable people nọ there na-akpa ife ọzọ every every one hour do message 1000 go to hell ị nwero brain rubbish this ya ọ dịka ebe Israel na Palestine na-enwe confrontation I told them na ọ bụrụ na continue this way na group ah bụ mụnwa nwe ya mụnwa create the group na m ga-eclose the group down it was so bad na m close the group down imife mere ji close ya down ọ bụrụ e close m the group ọ ka na-eme ọ bụrụ na m e the group ọ ka na-eme okay <laughs> okay ọ dị ka the woman the the woman abịago ebe a ọ sị na ya bụ uche ka ọ meri so ọ bụrụ na m eklozuru the group down ọ bụrụ na nke a mesịa another one will happen under my name and the mmadụ ekwe ka o mee m close the group down emesie my friend kpọọ m na fon yoba m biko mụ rapụ okwu niile a ha na-ekwu mụ nyelu ha aka mụ nyelu ha aka recover ego a furu efu I came into group enye m kọntaktị ụmụnne nwaanyị a bi na Owerri nsifana nwanyị nwaanyị a bigodi na UK ụmụnne ya bi na be anyị this woman can never go away with your money so adị m surprise ebe nkwe ha nkwa asị m bịa Owerri na Friday asị m bịa Owerri na Friday ka m meet family this woman anọzi m this evening na send alụm ebe the same people m na-eje ịgbara ụgwọ ji eje tụọ the woman na arụsị aje eji ịtụrụ woman na let me play the video ka unu fụ arụsị si na enye gị woman two days na ọ bụrụ na o wetara ego nwụọ adaniti na arụsị mụ nwa ada eme ya onye mma ebe ọ sara arụ ya ga echere akwa let me play ka ọ ebe eji etu the na arụsị tata um, ah, onye unu ji ụgwọ bụ uchenna ọ na mmụọ na na ọ chọrọ ịtụ alụsị naanị ga akọ bụ nwere gị na mgbe enye m echi na nwa n'echi ọ bụ na-enyere ego ya onye abụ na alụsị nwa ya kịta ya ya uwe na mmadụ a sị m na m ga-eje owere ka ndị enye aka rịkọva ego ndị nwa m gwara m ma ejere owere ejego na alụsị what is the essence of me getting involved enwere ndị wọchị vidio ha na mgbede a ha si na okwuluọra na flow jeje rie ego ụmụ akwụkwọ n'enunu m anya Biko ama m i don't know how i got into this i've never seen flow before amamu onye flow bụ i have never had conversation with flow before mana somebody took somewhere si na okwuluọra na abj na flow riri ego ụmụ akwụkwọ i don't know. I don't know how people onwe ndị na-ekwesịghị na-eku ume n'ụwa but ọ dị rather unfortunate na ha na-eku ume let me call Chike onye nke a sị na ya na this woman na anyị atụpụrụ ya n'arụsị somebody si na mgbede a na okwulu ọra na flow riri ego ụmụ akwụkwọ amara m I don't know how these things happen I don't know how people why people are so callous and wicked let me try to call the Chike a sị na ya na Chike ri the money mgbede a nnukwu na m amaghị m ihe bụ COS amaghị m ebe a nọ mee COS I don't know how it happened. That m onye nyere be ego. Jesus Christ. I hope Chike is going to pick. Hello, brother Chike. One good evening. Are you there, brother? Good evening. No, because biko anyị clear. iklia ee anyị nọ na live video anyị on a live video now because okwu akarịgo chike achọrọ m ka call kọọrọ anyị ihe ma na ihe a mee biko enwere iwe na nna edistọbụ gị mana I'm trying to clear myself and clear you as well. Chike when you were before now, ime onye mbụ mụ na okwu before biko